akpụpụgo reverend fada nwa igwe steven n'ụlọ ikpe maka na ọ n'elu nwa na elugboro ife eji nwaanyị eme n'ike wee tụbịa ime ndị be anyị kene nke echi ya zere ife onyonyo anụnwa bụ maka gị nwa bụ nne na nna ga-abụ ife onye ozizi ma onye fada ma onye ụkọchukwu ma onye pastọ onye ọsọ ya wụrụ ilo maka na fa ikasọkụ maka na fa bụ onye ozizi na akwara adịrọ na fa na-arụ na fa ada eme njọ na odogwu ha ada ekeni ịkpọrọ nwa gị nwaanyị ma nwa gị nwoke kpee ha nwa na-akara aka ee ka ọ dị n'ọrụ ka ọ bụrụ spiritual fada ya ka ọ na-akụziri nwa gị ife mmụọ apụ ebe ahụ a na-alali nwa gị n'ike nke na anya atụbia ime uche unu di ya ọ bụ na reverend fada anyị na-afụ kịta nọ ka o si wee mara nwata nwaanyị a na-ekwu maka ya bụ na o jere ọ fụrụ ya n'obosi ebe a na-akpọ st abat catholic church ịghọtago nke dị n'obosi ebe ọ gara ozi ọma wee pụọ wee fụ nwatakịrị nwa anụnwa mgbe ahụ nwatakịrị a arọ iri na anọ 14 years o wee mechaa wee jekwuru nne na nna ya wee sị ha na ọ chọrọ ka ọ kpọrọ nwatakịrị anụnwa ka o jee zụọ ya n'akwụkwọ lotekwa na nwatakịrị anụnwa dị arọ iri na anọ 14 years mgbe a na ọ chọ ka ọ zụọ ya n'akwụkwọ chọkwuo ka nwatakịrị anụnwa bụrụkwa nwa ga na-esizi rie nri nne na nna ya wee durie wee dunye fada igwe fada wee kpọrọ nwatakịrị wee na ka nwatakịrị si wee kaa ịkọ kemgbe ahụ o ji wee kpọlị ya na o obere oge o bido wee na-edinye n'ike o na-edinye n'ike na o dịnegidere n'ike arọ nke izi arọ nke bụ arọ nke ịtọ ya bụzi nwatakịrị dịzi arọ iri na asaa 17 years ka ọ tụbaziri ime ihe anụwa na-eme na arọ anụnwa ka reverend fada nwa igwe tụwarụ nwatakịrị anụnwa gbara afịa mago ka achọghọ ka egosie ka ọ tụbaziri ya ime o wee sị reverend fada na ọ dịgokwa ime reverend fada wee sị ee na ife mee n'ụbụ na ọ ga-akpọrọ ya bụ nwatakịrị ka ọ kpọjie E, na edo ya Benin City ka ọ kpọjee na edo na o nwere di na nwunye nwa na ebe a bụ nwanne ya nwoke ya nwanne Reverend Fada igwe anụnwa na nwunye ka na ya anya otu a ka o si wee kpọrọ nwatakịrị nwaanyị a wee kpọjee kpọna edo ka ọ nọzie ebe a wee ruo mgbe ọ mụrụ nwa o wee sị ka ọ mụchara nwa ahụ na ọ fụrụ nwa ya anya ọ jụọ afafa sị na ọ mụrụ nwa nwa nwụọ ha buru nwa nye ọ dị uke n'irie ife a na-achịkọwa ebe anụnwa bụ na na-amụọ na nwa ahụ mana ha kpọrọ nwa ikekwe o kuru nwa ahụ ozugbo kpọpịa maka na nwa abụ aka ebe na o dinere nwatakịrị ahụ eziokwu ọ bụrụ na nwa adịrọ ihe ọsọ gị ka a ga-asị na o ya otu a ka ha si wee sị nwatakịrị nwaanyị na ha niri nwa ya ịghọtago nya bụ ife chaa ya ba o ka ọpụzi eje kọọlụ ndị nne na nna ya fa wee jee wee gbaa fada anụnwa akwụkwọ na ebe a na-akpọ kpe a na-akpọ children sexual and gender based violence ghọtago ewee jee wee tinye ebe ahụ ebe a ka eji e, e bụ ikpe, ewee sị na majistreti na-afụ maka ee eh, children sexual and gender based violence nke dị n'ọka ịghọtago si na a ga-enye ya bụ fada bel na a ga-ahapụ ya n'ụlọ ikpe kama na a ga-ewetezi akwụkwọ ikpe wee wetezie n'ụlọ ikpe ọzọ n'ụlọ ikpe nke anụnwa a na-akpọzi office of attorney general of commissioner of justice nke dị n'ọka n'ebe a ka a ga-ewetezi ikpe ka ekpee ya ikpe ka akọsi wee na-akọ e wee na-akọwa na ya bụ reverend fada a na-ekwu maka ya bụ reverend fada nwa igwe Stephen nọọsụ na ndị Reverend Fada achụsịsịrị na ugwu nsọ nke dị n'ọlụ ebe a na-akpọ Two Heart of Love Congregation na-achụ ha mgba na 2018 ịghọtago ebe a ka a chụpụrụ ya maka na o nwere ihe nrụrụ aka o megasị ewee chụọ ya wee sị kedu ife iche maka ife anụnwa ọ bụrụ na ị mụrụ nwa uche gị dị na otu ị na-esi akpọrọ nwa gị na-akpọnye onye ezi onye ezi na-asị ee eh, na onye ozi na o nwere ife ọ ga-eme ya ka uche gị dị ya na ndị ndị fada anụnwa na ndị ụkọchukwu anụnwa na ọkwa mmadụ ka fabụ agbana nwa gị si na onye ozizi na ọ ga-akụziri ya ife mmụọ zọọ nwa gị ọfụma ọ bụrụ na ọ chọrọ inyere aka mana ọ chọrọ ịga na-esi rie nri ya jee kpọta ndị gbagotego n'arọ ka ịfụ ka nwoke anụ nwa si wee jide nwa wee tụrụ ya ime a na-akọwaza ndị uwe ojii ejego nyochasịa mana fa afụrọ nwa ọbụla ihe ọ bụ na ọ kpọrọ nwa ahụ ọ mụrụ nwa ha na-agadị anwụ nwa ikekwa mgbe ahụ ọ mụrụ ya ọ mabụghị onwe ya ọ ka nọ n'ụra ha kpọrọ nwa pụọ si ya na enye egwu a na ịghọtago biko unu n'ozi na agbasa ya maka ndị nne na nna anụnwa na-eburu obi na-atụkwasị n'ebe ụkọchukwu n'ebe ndị fada nọ ebe ndị ozizi nọ manụ na ndị anụnwa bụ mmadụ fa na-emefe otu ahụ isi emefe ka ha si emefe otu ahụ akwara gị si akwụ ka nke ha si akwụ ma ndị na-asị gị na fa nwaanyị mbụ ha ncha niile nwere akwara dị ha n'ahụ mmadụ ka ha bụ unu akpọzina ụmụazị na-enye ha ka ha na-enedo olu unu anya hapụọ ha na-emebisi ụmụazị gwanụ nkara ofe farasi wee dinebe nwa dị arụ iri na anọ 14 years wee na-etinye n'ike ọbụladị na ọ na-etinye n'ike kwa ụbọchị ọbụla lozozie na ife anụnwa bụ ezigbote iwu ịghọtago maka ha na-akọwa na nyanwụ idina nwatakịrị a n'ike godu nwatakịrị na-erubere e, e, arọ iri asatọ na ezigbote iwu ka ọ daa na otu a ka e ga-esi maka nya bụ ife na a ga-ahapụ ya ka ọ na na a ga-ekpe ekpe wee gbaa mbọ fụ na ikpe ahụ a na-ekpe na onwere ọ natara ezigbote ntaramahụhụ ka ndị ọzọ wee sikwa ebe a wee megịrị wee mụta akọ gbasaa n'ozi a ka ndị ndị ọzọ na-anya egwe m ebumnobi gị n'ebe a na-edepụta ebumnobi daa.